akwa na ọgba akwa na ọgba oke alụsị e nwere Naịjirịa ada ekwu ekwu oke alụsị e nwere Naịjirịa ọnya dị ebe a mpụtụ mpụtụ mpụtụ mpụtụ mpụtụ mpụtụ mpụtụ mpụtụ mpụtụ mpụtụ

adreesị ndị ọba ga-egwu ọgịnị na-abịọ ọgịnị na-abịọ ụna na-afụ ya ụna na-afụ ya na ọ bụla ile ị na-afụ ya na ọ bụla ile ọ bụrụ ka onye na na-eme ị na-afụ ya ị na-afụ ya ị na-afụ ya

iso n'ijite onye ajụ na ibe na-eme ibe odogwu ka na-eme ibe eh, mmụọ ka eh, na-eme ịbalị mmọnwụ oke onye a na-agbanwe ife ọ na eh, ekele eke hmm? onye ajụrụ onye bịara na-agwa aga oke alụsị mana eziokwu dibịa ada ma aka ọga ife onye karịrị ebe awụwa na-ekele ọrụ ọkịka. ọkịka na na mụgwa na agwa agbụrụ mgba wan agụsizi ya agwa e gụba ndị ọzọ na-ekere ọlụ eke ma ọsọ ma ọ sọrọ agụsị ya ja ewee gụba ndị ọzọ onye bụ adreesị ụmụ dibịa ma ekele ọlụ eke oke alụsị gị oke alụsị gị Penopeta, ewe enweghị iwe na ya bịara. Ee, atụ na egwu na akwa bịara. Otu a ka nwere ya mere Otu a Onye ewere iwe nwe, a na ya amụ na one month 200,000. Cham cham. Na mụ bịara. Ee, and ọ bụrụ na ụnụ bụ na ma ya Mmadụ ga bịa mbọ Otu onye ọbụla. na ego, na ego na